so achọpụtara m na disie niile na ihe a na-eselebreti ihe eselebreti goro bụ Mother's Day Women's Day ọta. ọ dịkwa mma o iselebreti Women's Day ọ dịkwa mma iselebreti Mother's Day but ka ị maka ụmụ nwoke na wow eziokwu na waa m kwuru ama m ka m esikwu ya ka ị maka ụmụ nwoke unu amakwa na ụmụ nwoke na-ata afụ n'ụwa na enwere idea like nwoke nwoke nwoke nwe nne na nna ya nwoke nwere nne ha na ihe niile mgbe m na-ekwu nne na nna nne ha ihe niile ụlọ a na-ekwu nwoke nwoke abịa nụọ nwaanyị ọnụọ nwaanyị ofe isikwa nwunye ya ego niile eji nụ nwaanyị ofe nwunye ya fesi kwa ihe niile nwunye ya mụọ nwa nwoke fesie ya ofu mmadụ a na-eselebreti nwoke enwe ihe niile ahụ oke nwoke emechaa ya nwoke nwekwa onwe ya ụfọdụ adịghị enwere taịm na-ede onwe ha ya bikos isi ha jụrụ eju isi ha jụrụ eju ihe niile a na-eme nwoke ahụ na-agba mbọ shifu otu ọkwụọ na-eche chi onwe mgbe chi foro otu nwoke na adị eche maka ihe oyi eme wee nweta egwu na-edosi ndị niile dịrị ya anya mana since this obere oge ọnwa agwụ obere oge ruo six months ọnwa ji bido mana onwebe time e celebrate men's day ihe a bụ vidio na-emere maka ụmụ nwoke ụmụ na-agba mbọ ọ bụ na onwe na-eselebreti unu me selebreti unu ụnụ na-atrai eziokwu maka na ọ bụrụ na nwaanyị na-eme ihe na Facebook ama nnu ihe ya na-anụ bụ what what a man can do a woman ịghọta so unu na-atrai hmm? ị bụrụ nwoke ebe ọbụla ị nọ chukwu gozie gị mgbe ị na-agba mgbe ị na-agba ya abara gị akpa gị bara ihe niile ị na-eme ya mmaji kwuru mmaji maka na achọpụtara na ụfọdụ ụmụ nwaanyị ihe a ha na-etinye n'anya ha ha na-apị ya pị kampị kampịam nwa ya cheta happy men's day ya na-ekwu bụ happy women's day happy girls day happy mother's day happy men's day ụbọchị ọbụla bụ men's day ụbọchị ọbụla bụ ụbọchị ụmụ nwoke maka na onweghị nwoke chiforo na-ada eche ihe nwunye ya ga-eri ihe ezinụlọ ya ihe ọ ga-eme bụ ihe eji nweta ego nwee nwoke na-ada eche wepụta efe celebrate enu mee ọ ihe nsị ekwuo hmm? e m okwu ọjọọ mana echekwa nna m kwuru okwu ọjọọ ịtara hmm? e ya mee ya jọs try ya tara ya kwụ ụgwọ ụlọ nwanyị gị ma maghara ama mpụ gị tara ya kwụ ụgwọ ọkụ tara ya rie kwụ ụgwọ ndị mmadụ 10 just tara ya mee ya 5 ka ị maa ma brain gị ama nkwụnyepụ just mee ya ka ụmụna ice cream na nkịtị ka anyị ma anyị nwagbo ụmụ nwaanyị gote ice cream na chawama anyị gote ya ọ dị ka ego anyị niile agwụna na nwoke ya egwu ya go ya ụzọ 10 onye gị everyday iche na ọ dị simpụl vidiyo maka ụmụ nwoke anyị unu na-atara hmm? a sị na ọka anyị obi m anya bụ unu chineke nna chukwu gọzie bụ ụmụ nwoke niile na-eme ọfụma chukwu gọzie ụnụ ọdịrọizi chacha a sị nke ka nkene unu udo dịrị